AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-anabata onye ọma na-ege ntị n'afọ ọhụụ a ka anyị jaa Jehova mma ka anyị kelee onye kere ụwa ka anyị kelee Chineke onye bi n'elu igwe imeela nye anyị ndụ n'ụbọchị taa onye ọma na-ege ntị gee abụ ọma nke si n'olu ndị Seventh Day Adventist Church Choir Aba Central ka anyị jaa Jehova mma me. Utah! ndị Seventh Day Adventist Church Choir Aba Central na-abụ ọma nke unu nyere anyị n'afọ ọhụụ a onye ọma na-ege ntị ka anyị gee ntị n'olu ndị Seventh Day Adventist Church Choir nte ụzọ ndị na-echekwutara anyị ka anyị kelee Jehova n'ihe ọma nke o nyere anyị na ndụ na nwunye na di na ụmụ na ikwu na ibe keleenụ Jehova ọhụụ dị ukwuu kelere m chineke onye mere ihe ọhụụ dị ebube onye mere ka nwa onye dị ime ma nwa n'udo si na ọmụmụ nwa ọhụwa ma chineke ikwefuga n'otu ha unu mara na ọnọchi ga dị mfe hụ a si na nwaanyị agala anụ n'ọba eme nwa owe si na ọmụmụ nwa ọhụwa ma chineke ikwefuga n'otu ha onye nwe anyị anyị na-ekele gị ihu n'ikporo nwa nwaanyị tinye ya n'afọ nne ya ọnwa itoolu onwe m onye kụrụ ya wee bata onye nwe ndị Seventh Day Adventist Church Choir ntegha ụzọ na-abụ ọma nkunu nyere anyị ka anyị kelee Jehova ka anyị na-aja ya mma ndị Aba Central ezinwa Chineke na-ege ntị ugbu a ka anyị ga-anụ abụ nke ga-anabata ụdị mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ka anyị nọ nwayọọ mgbe anyị na-anụ abụ ọma mara n'ime obi anyị na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị n'afọ ọhụ a maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa Chineke ọma na-ekentị gbalịa detara anyị akwụkwọ na AWR nigeria at yahoo dot com at yahoo dtcom com ma ọ bụ at gmail dtcom com awrnigeria at gmal dot gị ọ ga-ewuli mmụọ anyị Seventh Day Adventist Church Choir Airport Road na emela na ọma nke unu nyere anyị n'ụbọchị taa n'afọ ọhụụ a anyị na-arịọ ka mara Chineke nọ nọnyere unu ezi onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anọkwa n'ekpere na-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ụmụnna anyị n'ime chineke udo dịrị unu ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs n'ụbọchị nke taa anyị na-abịarute nso iwetara gị okwu chineke anyị ga-eleba anya n'ihe dere n'akwụkwọ nsọ site n'akwụkwọ abụ akwa isi atọ amaokwu iri abụọ na abụọ ruo na iri abụọ na isii akwụkwọ abụ akwa isi atọ amaokwu iri abụọ na abụọ rue na iri abụọ na isii ka anyị hụlata isi kpere chineke onye nwe anyị biko nye anyị ike nye anyị ume gị nọnyere anyị n'oge awa kwee ka ihe ọmụmụ anyị nke ụbọchị nke taa bụrụ nke ga-ewetara anyị udo n'ime obi anyị ka e wee si otu a gọzie anyị mee ka anyị bụrụ ụmụ gị n'aha jizọs onye nwe anyị amen n'akwụkwọ abụọ akwa isi atọ amaokwu iri abụọ na abụọ ọ sịrị otu a o sitere n'ebere niile nke jehova na-emeghị ka anyị gwụsịa n'ihi na obi ebere ya niile agwụghị ha dị ọhụụ kwa ụtụtụ ihe eriri nne ka ikwesị ntụkwasị obi ya bụ oke m bụ jehova ka mkpụrụ obi m sịrị n'ihi nke a ka m ga-echere ya ka onye nwe anyị gọzie ihe ọgọ n'aha jizọs ọ dị otu akụkọ nke mụ onwe m gụchara n'ụbọchị ndị gara aga otu nwatakịrị nwaanyị a na-akpọ ya Diane Diane bụ onye maara ka esi eme ka onye nkụzi ya obi tọọ ya ụtọ nke ukwuu Diane bụ onye na-agbalịsi ike iji hụ na ọ dịghị ihe ọbụla o mejọrọ emejọ n'ime ndụ ya ihe ọbụla nke asị ya mee ọ na-agbalịsi ike ime ya ka ọ dị kpọmkwem ya mere otu ụbọchị wee rue den bụ onye kwesịrị inye onye nkụzi ya ihe ọ dere n'akwụkwọ ngwa ngwa o were akwụkwọ ya na-ede ihe ọ dịghị anya ya bịa hụ na ihe o dere n'akwụkwọ ekwesịghị ekwesị na ọ dịghị dị ka ya onwe ya chọrọ ya otu a nwatakịrị ebido ibe akwa ọ nọ n'ibe akwa nke ukwuu ka a ga-asị na obi na-etiwa ya etiwa onye nkụzi ya bịarutere nso bịa sị ya Diane gịnị bụ mkpa gị gịnị na-esogbukwa gị Diane wee tisie mkpu ike sị onye nkụzi emebiela m akwụkwọ m biko mere m ebere nye m akwụkwọ ọzọ n'ihi na akwụkwọ nke m ji na-ede ihe emebiela m ya onye nkụzi ya wee lee ya anya bịa mụọ m iko na ahụ ya ya ewere mpempe akwụkwọ ọzọ wee nye Diane Diane wee sotu a bụrụ onye nwere obi ụtọ n'ụbọchị ahụ wee laghachi n'ebe ọ nọ ma dezie ya edezie bụ ihe ahụ nke kwesịrị ide gị onye na-ege ntị dị ka anyị si na isiokwu anyị bụ ọ dị ọhụụ kwa ụtụtụ ọ dị ọhụụ kwa ụtụtụ bụ isiokwu anyị a chineke bụ onye obi ebere ọ bụ onye nwere ọmịiko anyị nwekwara onye nzọpụta nke jupụtara n'obi ebere obi ebere ya adịghị agwụ ka akwụkwọ nsọ gbara anyị ama n'ihi na ọ sị na o sitere na ebere niile nke jehova na-emeghị ka anyị gwụsị ya ọ bụrụ na chineke enweghị obi ebere n'ezie n'ezie nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-abụ ndị ihe ọjọọ ga na-eme kwa ụbọchị ma site na obi ebere nke chineke emeghị ka anyị gwụsị ọ bụrụ na gị onwe gị tụgharịa uche n'ihe gị onwe gị mere n'ụbọchị ndị gara aga na ihe gị onwe gị mere ọbụladị n'echi gara aga na ihe gị onwe gị mere dị n'oge awa ndị gara aga ị ga-ahụta na ma ọ bụghị naanị na obi ebere Chineke anyị onwe anyị gara agwụsị n'ihi na obi ebere ya adịghị agwụ ya mere akwụkwọ nsọ ji na-agbara anya ma sị ha dị ọhụụ kwa ụtụtụ o rikwere nne bụ ihe ọma nke chineke na-emere ndị ya n'ihi na ikwesị ntụkwasị obi nke chineke bara ụba nke ukwuu ọ karịrị ka mmadụ ọbụla kwesịrị ịmata dịka e nyere dayen akwụkwọ ọhụrụ n'ihi na o mebiri akwụkwọ nke mbụ otu a ka chineke na-enye anyị akwụkwọ nke bụ ohere nke ọ na-enye anyị kwa ụbọchị agụwa ihe niile nke anyị onwe anyị mere dịka mmadụ n'ezie n'ezie a ga-akpọgide anyị n'obe ma ọ bụ a ga-emebi anyị n'ụzọ dị iche iche ma chineke kwa ụtụtụ ka ụbọchị ra ka ya onwe ya na-enye anyị ohere ọhụụ ajụjụ e wee bụrụ gịnị ka iji ohere ọhụụ ndị a na-eme ọ bụ gịnị mere chineke ji na-egosi anyị obi ebere ya kwa ụtụtụ n'ihi na ya onwe ya bụ onye nzọpụta ọ bụghị ihe na-atọ ya ụtọ ka ụmụ ya laa n'iyi dịka akwụkwọ nsọ siri ya ya mere kwa ụbọchị chineke chọrọ ka ị nwee ezi uche chineke chọrọ ka ị nwee ndụ ọhụrụ chineke chọrọ ka ị nwee omume ọhụrụ chineke chọrọ ka ị mezie ndụ gị karịa ka ọ dịrị n'ụbọchị gara aga n'ihi na asịla a ga-ekpe ikpe n'ụbọchị a gịnị ka ndụ gị ga-abụ ndụ gị ọ ga-abụ ezi ndụ ka ọ bụ ajọọ ndụ n'ihi na akwụkwọ nsọ gbara anya ma sịla chineke ga-enyeghachi onye ọ bụla dịka ụgwọ ọlụ ya sịrị dị ọ bụrụ na achọghị inye ụgwọ ọlụ n'ụbọchị nke taa nwanne m nwoke nwanne m nwaanyị gịnị ka ụgwọ ọlụ gị ga-abụ ọ bụrụ na asị ka e nyeghachi gị dịka ị nyere mmadụ ibe gị n'ụbọchị gara aga gịnị ka ị ga-enweta ị ga-enweta ezi omume ka ị ga-enweta ji omume kwa ụbọchị anyị onwe anyị na-eme ihe dị iche iche nke anyị onwe anyị na-amata gị mgbe ụfọdụ anyị na-amalị ihe anyị na-emebi ihe ọjọọ mgbe ụfọdụ anyị onwe anyị na-amakwala ihe anyị na-eme abụghị ihe ọjọọ ma otu ọ dị ihe ọjọọ bụ ihe ọtụtụ n'ime anyị na-eme site n'ụbọchị rue n'ụbọchị ya mere mgbe anyị na-eme ihe ndị dị otu a anyị na-adafu n'obi ebere nke chineke anyị na-adafu n'ihe chineke si ka anyị mee bụ ihe ziri ezi ọ bụ ya mere chineke na obi ebere ya jiri nye ọkpara ya bụ jizọs kraịst onye na-enye anyị ohere ọzọ kwa ụbọchị ndụ nke gị onwe gị dị n'ụbọchị nke taa bụ ndụ nke a na-enye gị site n'obi ebere nke chineke n'ihi amara nke chineke e nyere gị ndụ a ka gị onwe gị were kpazi ezi agwa ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị dịka akwụkwọ nsọ na-agbara anyị ama na akwụkwọ e, kọrịntị nke abụọ isi ise amaokwu iri na asaa ọ bụrụ na onye ọbụla nọ n'ime kraịst jizọs onye a bụ onye kere ọhụụ ihe ochie agabigawo ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ihe akwụkwọ nsọ chọrọ ka ime n'ụbọchị nke taa bụ ka ị kpọọ ihe ochie ihe ochie ma mee ihe ọhụrụ n'ihi na e nyere gị ndụ a n'ụbọchị nke taa ka ị were bie ezi ndụ ebile ndụ dị ka ibiri echi gara aga n'ihi na ndụ ahụ ibiri echi gara aga abụghị ezi ndụ ihe a na-ele anya aka gị n'ụbọchị nke taa bụ ka ị bie ezi ndụ ka onye nwe anyị gọzie gị n'ihi na onye nwe anyị enyere gị ndụ ọhụrụ were ya mee ezi ihe aha jizọs n'obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi ọma nke pụrụ iche ozi ọma nke afọ ọhụụ ka anyị chee ihe ọhụụ ka anyị bụrụ ndị ọhụụ n'ime Kraịst imeela onye mgbasa ozi anyị na-arịọ ka mara Chineke ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị na enwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma awrnigeria at yahoo dot ma ọ bụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ekpere m n'ime afọ ọhụụ a bụ na Chineke ga-enye anyị ịhụnanya nye anyị ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!